na-agbalịsi ike ya anyị kwere nkwa na ga na-ewetara gị akụkọ ndị gbara elu n'ihu akwụkwọ kwa ụbọchị nke ahụ iji newspaper revi wee mara o wee bụrụ na mba telivishọn ka ozi anyị si erute gị taa wee bụrụ fraịde ahịaorie abalị iri na asaa nke ọnwa iri na otu n'afọ puku abụọ na iri abụọ na atọ eji m aka mere ọfụma ebe ahụ ị nọ nke onye chịrị ya zere aha m bụ emilia onyinyechi nwankwo kpọọ m adaọla edo mụrụ onye isi ozi na Ugwumba telivishọn nọkwa ya na nke taa maazị Mike Onovo biko nna nke na ọ dị m ọhaneze daalụ mụ anya anabata ụnụ na nke tata ngwanụ ka anyị gaa n'ihu daalụ nna akụkọ mba anyị nwere ebe a wee sị don't tamper with Ojukwu's Ikemba Nnewi title IPOB wants Igwe Orizu hmm. nke mbụ nke mbụ abụrụ na asị m kwuo uche m eto esisi na mgbe uche m nke mbụ bụ na anyị ga-agwakwana ndị IPOB biko ọ bụrụ na ana m ekwu okwu dị agha ikekwe ikekwe ọ bụrụ na etu ndị dere na-akwụkwọ si dee ya mana nke IPOB wons Igwe Orizu ọ bụ mkparị ka ọ bụ maka nwata bunye nna elu ngwongwo na ngwongwo ga-ayọchi anya ee ọzọ wee bụrụ na ọ ka dị dịka dịka na-akụ ya ọ asịrị enwebeghị onye onye pụtara na ọ bụ eziokwu na anyị mara na ndị be anyị dị anya ukwu otu ya bụ afa ikemba nnewi mm. ekwesịrị iwepụ ya kpatakpata were kwanyere ojukwu ugwu onye ọbụla ọzọ gara buru afa ahụ zawa ikemba a ga-achụ ogwu n'anya maka a ga-ajụ gịnị ka o mere ha ikekwa anụ na kepụkepụ na enwere ndị na-abịa ka echie ha ikemba nnewi ma ọ bụ hena ọ bụghị na ị ga-asị e, ndị na-ewu ihe nye na mmadụ ọbụla afa ha chọrọ inye mmadụ mm. kama na enwere ihe na-abụ nkwanye ugwu maka ojukwu agafee na nnewi bata n'ala igbo n'ọzọ igbo niile nwe ya ya bụ afọ ya enyere ya ka ndị IPOB na-ekwu ekwadokwara m nke ahụ biko onye nyere ya onye ọzọ e, a maara na ndị be anyị na ihe anyị na na-eme mgbe ụfọdụ bụ ego ole ka ọ bụ e, hmm. kedu ihe ọ bụ ka e ego ga-azụta ihe niile mana o nwere ụfọdụ ihe ego na-ama nzụtanwụ dịka aha Chukwuemeka Odumegwu chukwu bụ onye ama ama na ala Igbo ọ naanị na Nnewi hmm. dịka onye Igbo na-agaghị echefu nwa echefu ya na aha ọbụla e nyere ekwesịghị ka e were ya wee mebe eh, ihe ndọrọ ndọrọ ọchịchị ma ọ bụ e eh, na aga m azụta nwa ya eh, aga m eji ego wee zụta nwa ya si kwanyere na aha ugwu mm. ọ dị mma biko anyị mara ndị Nnewi na-emesi ihe ike ọ dị ọtụtụ ụmụafọ Nnewi ndị na-emesi ihe ike mana biko hapụrụ n'Ojukwu afa ka e were ya na-erute ekwuo ike mba anyị amago ekwu mba onye ọbụla amago na ojukwu ka a na-ekwu ya wee ga na buru ihe karịrị eburu ya wee bunyezie onye ọzọ kịta o nwere ike chefuwezie ojukwu ọgwụgodo na-echefu afọ ahụ karịrị ọ karịrị onye ọbụla ga-aza ya na nnewi tata anyị makwa na ọnụnwe ọtụtụ afọ karịrị e, ọ ya ka ịma na Lagos ebe anyị bi hmm. e, n'ihi na okoko afọ ọ na-etowa nkịta afọ mgbe ụfọdụ ndị be anyị na-abụrụ ha gakwu ma ndị anyị na-ebi na be ha a na-asị kedu afọ a ga-aba kedu afọ a irute kịta ahụ ndị Igbo na-aza asịwaju enwe ndị Igbo na-aza nta ntanimo eh. aza nke aza nke aza nka eji e ihe ụmụ ihe anyị na-aga ebe biko eh, si hapụrụ Ojukwu mm, ike ya. Mm. Eh, akụkọ ọzọ dị ebe a ya bụrụ na ị chọrọ ịgụtakwu ihe gbasara akụkọ a gaa n'akwụkwọ Vanguard gagụrụ ya n'uju ọzọ dị ka ibe ebe a wee sị ọhaneze ndị Igbo um, says they are establishing international markets in all the eastern states mm. nke a bụrụ ọhaneze ndị Igbo na-ekwu na ha na-arụ ahịa mba ụwa na steeti niile nọ na South East ka ị e nwere ikuku maka nke a ọ dị mma ịma mgbe ụfọdụ ana m ajụ kedu ihe eji o ji nyo ndị Igbo dịka mamịrị nyere ọkụkọ eh? mgbe eji e erute okwu a mm. mgbe ahịa a na-ahịa eji erute okwu a bụ enwere etu esisi ndị Igbo na ma ọ bụ na ma na izu one na one gara aga emechiri ọtụtụ ahịa na obodo Lagos anyị wee rute na anyị kwesịrị ịrụ enwego nke Rochas rụrụ mgbe ahụ enwego nke a rụrụ n'Enugu enwego nke a rụrụ steeti ọbụla nwere ebe ha rụrụ international market mm. nke a ọha na eze na-ebido kịta e, anụrụ m na ndị Platinum Bank eweta na e, ewepụtago ego a ga-eji rụọ ya nụkwa na ndị Abia steeti ewepụta na 200 hectares of e, a na-abịa a ga-arụ ya ahịa ụmụ ọtụtụ ihe niile dị iche iche e kwuru ọmaka ọmaka ehe mana mgbe ụfọdụ nchepụta ịda abụghị ọkụkọ ya kama na ihe anyị na-ajụ bụ ọ bụrụ na ụlọ ọ ga-ekwu omume si mewee kịta ya bụzi n'ikwu nkwum ka anyị bazie na mmemme ọ eziokwu ka ị kwuru mm. ee ihe mere ebe ahụ bụ na asị na um, ọ na-agba agbụsị gbaa otule ọ mụrụ akọ ee eh, ka anyị wetazie enu ya na agbụsị agbago utele na ọ ga-amụrụ aka wee mụrụ ebe ọ dị ukwuu hmm. nke kịta ya bụ ọ bụrụ na a ga-arụ ahịa mba ụwa n'ala Igbo anyị si bikoro ọnụ ya mee ya ka ọ pụta ihe hmm. ihe ga-akwụ a na-ekwukwa okwu ịrụ ahịa mba ụwa a na-ekwukwa okwu ịrụ ahịa mba ụwa si na-ekwukwa okwu ee eh, ọdọ ụgbọ mmiri ebe ọ ga-esi bata si eh. na-ekwukwa okwu ihe gbasara enwere ebe m hụrụ na akwụkwọ akụkọ hmm. na-amalite n'ịrụ ọdọ ọ bụghị ọdụ ụgbọelu ụgbọ oroko ee na ọ ga-esi Port Harcourt ruo Maiduguri ọ dịcha mma ụmụ ihe a niile mgbe ihe ọ ga-abụrụ ọ bụrụ na mmadụ enweghị ya n'ala Igbo ịfụnụ na ndị be anyị na-ada anụ ụlọ abụghị na si mee onye ọzọ wee bụrụ si chụpụ ndị mbịarambịara so na ndị ntọ na ndị a na-enye anyị nsogbu ọ bụrụ na achụpụ nye ha Mm. ndị be anyị anya maka anyị ha anyị ma etu anyị si onye ọbụla ma ma nwa ọ mụrụ iwetawu ndị be anyị ama nye anyị nsogbu ka ndị a bi n'ime ọhịa na-achụgharị ndị be anyị nke a bụ eziokwu e, ihe ikwuru kịta nwere akụkọ ọdọnyem uche na ya ee akụkọ ọzọ dị ebe a wee sị Sanwo-Olu vows to end street begging in Lagos mm. a ga-emeli aka na-achị Lagos steeti aṅụ ah, n'iyi na ha ga-achụpụ ndị a na-ayọgharị ayịyọ n'ụzọ maka maka ihe dị na ayụyọ ayịyọ bụ ọ bụrụ na ị mara na anyị e nwere ndị nwere ọdịnala hmm. Hmm? ọdịnala bụ iri ayịyọ ha hmm. ịchụpụ na ha ga-enye nsogbu maka ihe ọ pụtara bụ na ị ga-aga ịrụrụ ha ebe dị agha ebe ha ga-anọ ọ bụrụ na isigodu ka ha na-enye ha nri ebe ahụ ha ga-apụta n'ụzọ hapụ maka na omenala ọ dịgo n'ọbara ya wụ ee sanwolu ihe kwuru dịkwa mma ọ bụrụ na ị ga-emenwe eme ọ ime nke ị ga-emenwe eme ihe ha ka wee tinye ọnụ na ya bụ maka ndị a na-eji ụmụazị ya ayọyọ ị na-anya n'okporo ụzọ Lagos ịfụ na ụfọdụ ndị mmadụ ma nne ma nwa ma ndị a mụrụ ọhụụ ha nọcha n'ụzọ na-ayọ ayịyọ ọ dịzị ka amụziri ụmụazị a na-akụziri ha ayọyọ onye ka na-esighị n'omenala maka na ị anya nke mbụ bụ na e, onye na-enweghị ego inye anya n'ebe a na-aṅụ ka amụbara ụmụ nọ ndị na-enweghị ego na amụbara ụmụ e, ine anya ndị a na-ayọgasị ihe ebe ahụ ka ụmụ ka nkụ etu ha si amụkwunye na-eme ada ụlọ ọgwụ na-emeghị ihe na bụ sụsọ chukwu gị n'igwe uhe maara etu ha si na-amụ ya na-eme ma ndị na-anwụ anya ma mana ịmagonu na ọ bụrụ na nne na-ayọ ihe nna na-ayọ ihe ụmụ ga-ayọkwa ihe hmm. Hmm. nke a bụ eziokwu E, ya bụrụ na ha ga-agba mbọ wepụ ndị a na-aya maka na o nwere ndị ji ihe a were na-akpọ ajọ agwa o nwere ndị ji ya were na-egbu mmadụ na-ezu ochi na-akpa ajọ agwa dị iche iche ee mm. nke a bụ ihe na-adịghị mma ọ bụkwa na o e nwere ebe a ga-arụrụ ndị a ka ha nọ amara na ebe a ka ha nọ ejezie na-enyere ha aka ebe ahụ ọ ka mma ụzọ anyị wee e, wee gbachapụzi agbachapụ a na-ekwu okwu inyere ha aka ndị nọ na IDP enyechagoro ha aka Eh, nsogbu kara naijiria nsogbu kara naijiria na ihe ọ dị n'ime ya bụ ebe ebe uche m ka nara agba bụ a na-ekwu ndị na-ayọ ohi anyị ma ndị ka ayọ ohi mana ọ batakwana na be anyị eh, anyị na-ama ọtụtụ ugboro a na-afụ ụmụaka ụmụ nwaanyị mm. eh, ha aga kpọrọ ụmụaka ụmụaka ọ na-abụ ha mụrụ ndị ndị be anyị esorugo mee ya hmm? asị m onye ọbụla bụ onye ejidere bụ onye be anyị eh? bịa na-akpa ụdịka agwa si gbaa anya n'anwụ si kpọtịa pịa ya chọrọ maka na ọ na-ebutere ụmụnne ya mma maka na ihe ihere ọ bụ ihe a ka eji mara ndị Igbo ndị Igbo na-agba mbọ ha na-arụsi ọrụ ike hmm. ya ọ bụrụ na aka gị dị na ọ bụrụ na i nwere aka enwe n'ofe si wepụ ya tupu hmm. ọ ghara aka mmadụ ee ka anyị gbapụ ya ọsọ ya bụrụ na ị chọrọ ịgụtakwu ihe gbasara akụkọ a gaa n'akwụkwọ Vanguard jegụrụ n'uju Ọzọdịgba ebe a wee sị, "Be patient, inherited crisis will not disappear overnight" nke a wee bụrụ Ribadu na-ekwu ya mm. Mm, Ribadu bụ National Security Adviser ọ sị onye ọbụla nwee ndidi ihe ọ dịzi n'ime ya bụ ndị ọchịchị ọbụla chọrọ ịbata ha kwa akwa ndidi kee onye ọbụla ee maka na etu a na-agwa anyị nwee ndidi nwee ndidi ee ndị na-ekwuchitere ndị oti mkpu onye nke gara aga sikwarụ na n'ọnya abụ onye nzọpụta onye eh. nzọpụta abịago na onye nzọpụta abịago eh. onye nke a kịta sị na ya ga-ebido n'ebe onye nke ahụ kwụsịrị eh? jagaban si na ya ga-ebido n'ebe buhari kwụsịrị abatazie ugbu a ribado na-agwa anyị na nsogbu emere nara kamgbe anyị nwee e anyị ga na-enwekwa ndidi anyị na-enweburu ndidi hmm. ndidi awụ taa ndidi amaka ndidi amaka anyị ga na-enwe ndidi ma hmm. na-atụkwa anya na ya bụ ihe ga-abịa na njedebe ọ na-abịa na njedebe ịma na eh, eh, dịka anyị kwuru na mbụ ndị a na-achị anyị mm. ihe ha nọ bụ egwu anyị inwe ndidi ọ bụrụ na a ga-ebido ndidi ahụ n'isi eh, bido inwe ndidi n'isi e nwere otu ihe mm, nkiri vidiyo m nenere n'abalị ụnyaahụ bido mm. Obi nọ na Anambra wee na-ekwu okwu wee sị ọgụọ ya sị na ego a na-akwụ onye bụ lekchọra n'ụlọ akwụkwọ na ịgbakọ ya afọ iri atọ na ozụtanihi otu ụgbọala a na-azụnye a na-ebunye ndị nashọnal Assembly hmm. maka na nke ha bụ 160 million ihe niile a ga-akwụ elekchọra iri afọ atọ egotara ụgbọala ahụ ịbịagosi ya ezi n'ochi ọkwa nweghị na-ata agba nne ya na-enye anya n'ọnụ hei nke adịghịkwanụ mma ọ bụrụ na ị chọrọ ịgụtakwu ihe gbasara akụkọ a ijee n'akwụkwọ vangard jegụrụ ya ọfụma ọzọ dị ka ibe ebe a wee sị psc npf consider 65 years as police retirement age. ya bụ ka ewegotakwuo afọ ewegotakwuo afọ ha na ndị uwe ojii na uwe ojii ji akwụsị ọrụ ah. ka ọ bụrụ 65 years. ọ bụ ndị a na-akwụ n'ụzọ ka ọ bụ ndị nke na-anọ n'ọfịs. ọkwa ihe m wa na-ajụ ee eh, eh. ejụrụ m ka m jụ onye. maka ana m ma ọ bụrụ na ọ bụrụ ndị na-akwụ n'ụzọ iduzinu ma onye 65 years nwoke rugoro ọrụ for 65 years ka ga-akwụnwu n'ụzọ bụ eh, egbe gbasie ike eh, ihe kwuru bụ oru afọ 65 years ka ọ nawa ọ nawa ezumike nka mm. ma ọ bụ ọrụ ọrụ 40 years ya bụ iri afọ anọ mm. ya na ezumike nka nke ọbụla bụ ụzọ rute eh, mana ihe a na-ekwu bụ ọ bụrụ na onye uwe ojii na-akwụ n'ụzọ hmm. mgbe ọ dị ihe dịka iri afọ ịtọ na iri afọ ịnọ hmm. ịma na ndị a na-akwụ n'ụzọ ọ dịkwa m ka ndị agbụrụ ọnụ maka ị anya ụfọdụ n'ime ha ga agafe sajent ndị nke a na-anarị 50 50 naira 100 naira n'ihe na ndị nke ha da-agafe sajent mana ọ bụrụ ndị nke gụtara akwụkwọ ndị nke nwere Abraham na nna gbanya ihe na enwere ike ha ruo ha ruo 70 ndị na-achị anyị afọ one ka ha dị ndị nke na-achị anyị ọkwa ndị nna nna anyị ochie na ndị asestọs bụ ihe na-achị anyị ọ bụrụ na a chọrọ imere ndị uwe ojii ihe ọma si na onye ruruo 40 years 40 50 ka gbasinụrụ ike mm. ee eh, mgbe onye nwa ka nọ n'ihu ọgụgụ gịnị mm. ka mma onye ee eh, si onye ahụ gazie enyezie ya oche n'ọfịs ka o wee dọ ala ka ndị ọbara ha gbasiri ike ee eh, bụrụzie egbe n'ọnụ ee ọkwa ndị ọbara gbasiri ike ga-eburu egbe mana ịmago na nene ya kịta ndị be mm, dị ekwukwuru na-abịa aba ụfọdụ ana m ahụ ihe onye gbadagoro ịhụkwa na nwoke esighọzi ike ọ ka nọkwa n'ụzọ ejikwana anya ọma aga ụkacha nzu ejighị na anya anya ọma aga ụkacha nzu kama odu etu a ha na-aga anọ na steshọn na-akpọ ụtaba emie ka ọrụ lokal gọọmenti apụta ha n'ebe ha na-akpọ ụtaba ọnwa gwụ ihe ha makwa asị kwụọ ha ụgwọ okwu agwụ na naịjirịa ka anyị nọ ọ dị mma ya bụrụ na ị chọrọ ịgụta akwụkwọ akụkọ a gaa oh, n'akwụkwọ oh, uh, punch jee gụrụ ya ọfụma akụkọ ọzọ anyị nwere ebe a wee sị senate to consider diaspora voting bill this week Mm, sinetọ mm. Bamidele na-ekwu nke a na ndị sineti chọrọ ilebanye anya ka ndị bi ụmụafọ Naijiria ndị bi n'obodo ọzọ eh, ha nọrọzi ebe ahụ were na-ebinye aka mgbe a na-eme ntuli aka eh, ihe mere bụ na ndị be anyị eh, onye na-agba ha mgba bụ ndụ ada ama ọgbụgbọ ọnwụ ndị nke nọ na Naịjirịa emekwatabeghị ha e iruo na iruo na na ụfọdụ emishọn Naijiria dị n'obodo oyibo aka ọrụ etu ha si ahazi ihe ebe ahụ mm. ha ka na-emekwa ka ha nọ na naijiria ya na oru mgbe ahụ na ọ bụrụ na ekweta kịta ya tụnaghị anya na e nwere onye nwere ike ịga buru balọt bọksụ ebe ahụ oche na ọgwụ na naijiria be anyị ka a na-eme ha ya bụ biko si hazigodu nke ụlọ mm. maka ọ bụrụ na vootu a na-eme na ọkaụntụ ha ha si anyị na vootu mọs kaụntụ ọ bụrụ na vootu akaụntụ n'ụlọ ọ bụ nke ezi ka ọ ga-akaụntụ hapụkwa na ihe a onye ahụ gburu ibie ọ bụrụ na a ga-eme ka ihe na sikwazigodo ọfụma ndị nọ n'ụlọ atụọ vootu chimana na ịnụhụ nke emere n'Imo steeti mbọchị elekshọn emere n'Imo steeti mbọchị akwa ma ndị na-apụta ha ọkwa ịbụ na nkwụsị ma ọkwa na-atinye zuru zuru zuru n'azụ na-atinye etinye etinye n'azụ o ruo mgbe aha asị go to ya wụ onye ahụrụ na ibi anyị akwadobeghị ọ bụrụ na ajụọ masị m na-akwadobeghị ụdị ahụ si mekọtagodu nke dị n'ụlọ tupu e wee jewe nke dị n'elu ebe nke a karị ịnọ wee dị mma bụ ee na ụmụafọ igbo nọ obodo ọzọ na-anọghị n'obodo a chaa chaa nwere ike ịnọrọ ebe ahụ ụfọdụ n'ime ha na-adabata ha batachaa bịa tụchaa vootu o wee bụrụzie na vootu ha enweghị ihe eji ya wee mee mm. ihe dị etu a na-ewute nnukwu ee ọ bụrụ na ama na ee ihe dị etu a ga-adị si ha si nọrọ ebe ha nọ ha nọrọ ebe ha nọ binye aka e, nọrọkwa ebe ahụ gụọ ya e, ma ọ bụrụ na ọ bụghị nke a mm, e, anyị si eme ịnọ ebe ha nọ ịnọ ebe ha nọ binye aka mm. bụ ọkwụfụ agwaghị ego one anyị ma ego na a na-akpọrọ anyị mgbe ọbụla a na-eme ntụnaka ijeri kwuru ijeri naira eji eme mịa bụziere mgbe a gara emewe n'obodo oyibo ime na US ime na Britain ime na mba ndị be anyị nọ n'ime eh? ọmakwụkwọ omume hapụ ndị a na ihe ọ bụrụ ka ọ bụrụ ọ dịkwa ka ha ga-asị na ha na-arụ ọrụ maka ha amagụ na onye onye unye na-agba ọkụ adachụta oke hmm. nke a bụ ịhapụ ụlọ gị na-agba ọkụ gachụwa ntoke si mezigodo ụlọ anyị ka ọ dị mma ka emetie ka ndị mmadụ mara na eh, apụta ịtụ eh, vootu ọ bụrụ na ine na-etu ndị obodo Igbo si eme nka mm. ị ga-afụ na e nwere ike ga ịgarapụta etinye aka ị na-arụ onwe ị nwere ike ịnọbeghị nwe ya e, e, e, ọ bụrụ na anyị ga-etorunu mgbe ahụ ọ ga-abụ ịnọrọ n'ime ụlọ gị were ekwentị gị binye aka nke a ga-akakwa mma mana ọ bụrụ na anyị etoribeghị ụdị nke ahụ si nekwatagodo anya na ka o si wee dị n'ụlọ tupu anyị nebe anya n'iro ee daalụ na Igbo bụ Igbo oziụra wee gbachaa ọ bụ ebe a ka anyị ga-adọbiri ya na nke taa na ihe omume ka o si eme eji m aka na isonyere anyị taa biko sonyekwara anyị echi ya bụrụ na ihe anyị na-eme na-amasị gị binye aka ịhụnanya tinye ozi na ngalaba ozi kesaa ozi ya ma sonyebere mba telivishọn dịka ị na-eme nke a ihe ọma ga na-agba mgbọrọgwụ n'ime ndụ gị echefukwana na akụkọ ndị anyị na-agụpụtara gị ebe a bụ ka o si wee dị n'akụkọ ndị na akwụkwọ ndị anyị si agụpụta ya onwe nke si gọọmenti n'ọnụ ọbanye onwe anyị ya bụ na ị na-atụnye alụ gba mbọ kwa oge o si wedịghị n'uche asịkwana na asị aha m bụ Emilia Onyinyechi Nwankwo kpọọ m ada ọlaedo ọ dị mma n'ịpịachi anyị na-agwa ndị Igbo anyị ndị na-esonyere anyị biko ọ bụrụ na ihe anyị na-eme na-amasị gị ihe na-enye gwa anyị uche gị ikwupụta uche gị ichekwara na ada anụ ihe na-ekwu maka na anya fụ na ọtụtụ ndị mmadụ ụmụ arụ dị iche iche ma ọ bụ uche unu kwupụtara na ụmụ ihe ji agha ndị a na-agwa na anụ kama na ọ bụrụ na ha ezizi eme ihe ị mara na ọ bụrụ na eh, ọ daana n'okwu ndị Igbo na-ekwu na-asị ekwughị okwu mere ọnụ ekwu anụ mere ntị ya mere sonyere anyị mgbe na-adịghị anya anyị na-ekwu unu nkwa na anyị ga-ebido mewe eh, nke a kpọrọ live ya bụ anyị na ụlọ na-akparịta onye ọbụla na-atụnye ọnụ kama na anyị na-emegodo ka anyị kwazie ihe ọfụma ịma na mbido akwa na-ara ahụ mana mm, dịka anyị bidonere ya bụrụ ọ ga-atọ ụtọ anyị ga-ekwu ekwu aha mbụ Mike Mwa, ye wè mwese ya? Ye wè mwese ya.